mpaghara akụkụ ahụ mmadụ mpaghara akụkụ ahụ mmadụ of the human body) ntutu isi ntutu isi (hair) agbịsị isi agbịsị isi (hair) abụba isi abụba isi (hair), isi (isi (head), ihu (ihu (face), iru (iru (face), anya (anya imi imi nose ọnụ ọnụ mouth eze eze teeth obi obi heart afọ afọ (stomach), mkpụrụ aka mkpụrụ aka (finger), mkpịsị aka mkpịsị aka (finger), ọkpụkpụ ọkpụkpụ (bone), aka aka hand ọkpa ọkpa leg ụkwụ ụkwụ leg ntị ntị ear mkpụrụ ọkpa mkpụrụ ọkpa toe mkpịsị ụkwụ mkpịsị ụkwụ toe agba agba jaw